ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dị ụnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme abụ m ezi nwanne ụlọ nwoke obi chukwuto na ebere chukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life World redio ministri akala ndị Baptist Missionary asosieshon nke mba afrịka gbara gburugburu n'ime naijiria n'ime olugoelu nke dị n'ime ibadan na ọyọ steeti ka ozi si eru unu n'oge dị ugbu a ka chineke gozie ọnọdụ anya n'ụbọchị nke taa amen anyị ga-eleba anya n'ime akwụkwọ ilu ilu isi nke iri abụọ na abụọ amaokwu nke isii ka anyị ga-agụ n'ụbọchị nke taa ilu 22 verses ilu iri abụọ na abụọ na amaokwu nke isii ọ zụlite nwata dị ka ụzọ ya si dị ọbụna mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya wezụga onwe ya ka chineke gọzie okwu nke a ka onye anyị ndụ na ngọzi pụrụ iche dị ka osikwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme na ịga n'iru ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ kwado ụmụ gị taa maka echi kwado ụmụ gị taa maka echi na-abụ isi okwu anyị ndị a na-ekwu okwu sị na na ụmụazị na ụmụaka bụ ndị okenye echi ma ha bụ ndị nwe na ụmụaka nwee echi ilezi anya efu na ndị okenye taa bụ ụmụaka ụnyaahụ ụmụaka taa bụzi ndị ya bụ okenye n'echi mgbe anyị matara nke a ọ bụzi ihe dị ezi mma na ụmụaka taa anaghị akwado ha ofuma n'ụzọ nke chineke na amamihe na ịdị mma ha wee bụrụ ndị nke ya bụ ezinne na ezinna nke echi n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mụta sị na nzuzu dị n'obi ụmụaka ụmụntakịrị na mpịa mpịa na ụtalị ka a ga-eji wee pịapụ nzuzu nke a n'obi ha ile anya na ụfọdụ ụmụaka ọ bụ na aka siri ike ma ọ bụ ka na-ịpịa ha ụtalị wee zụlite ha ma ọ kụziere ha ihe efu na mgbe ọtụtụ ụmụazị ndị ejighị ụtalị ma ndị ejighị aka siri ike wee zụ efu na oruzie n'ọdịnihu na a na-abụzi ihere nye ndị mụrụ ha ni nzuzu na mgbako ma iweta ihe ihere ya bụzi nke ndị mụrụ ha ni ọ gaghị adịrị anyị etu a n'aha jizọs kraịst bụ onye nwe anyị o wee bụrụ ọlụ dịrị nne na nna ndị ọmụmụ iji wee kwadosie ụmụazị taa kwadosie ha ofụma maka echi n'ihi na nwa kụziri ofụma taa na ya bụ onye nkụzi echi nwa akụgọrọ taa ga-abụ onye nkụzi echi nwa akụgọrọ taa ga-abụ onye isi nchụaja maọbụ ndị na-anọgasị n'ebe ewulisi elu dị iche iche na ndị na-arịgasị ọrụ dị iche iche n'ihi na onweghị onye a taa ọ bụrụ nnukwute onye ọkaikpe ma ọ bụ onye ndị na-elega ndị arụ na-adịghị ndị na-akpọ ndị dọkịta kama ọ bụ site na nkụzi na nkụgọ ka ha ji wee bụrụ ndị nke a mgbe anyị nwere ụmụazị kụziere ha usoro eji ekpe ekpere kụziere ha ụzọ nke chineke site na nwata ha kụziere ha ụzọ nke chineke ọbụnadị mgbe ha na-achọghị ime ka ha mata ka ha fụ uru ọ bara ịmata onye kere ha n'ọzọ ụtụtụ mbụ na ndụ timoti pọl mere ka anyị mata ọ na timoti matara na-eso ụzọ nke chineke dị site na nkụzi nke nne nne ya lois kụziri ha na nne ya bụ yunis efu na timoti na nkụzi niile nke akụziri ala ha n'iyi n'ihi na timoti mechaa bụrụ bishọp nke efesọs ihe a wee na-akụziri anyị ezi ihe lekere ndụ josef ọ nkụzi nna ya jekọb kụzirie ọbụladị mgbe ọ nọ n'ụlọ ka o ji wee bụrụ onye nwere ezi ntụziaka ọbụladị mgbe o jere ozie na ala ijipt mgbe e rere ereji ijipt dị mgbe nwunye pọtịfa chọrọ ka ịghọgbu e ya ka ọ napụ ya ngozi nke chineke dosara n'ọdịnihu osike ka anyị esiji eme ihe ọjọọ nke imegide chineke ọ imegide pọtịfa bụ di um, nwanyị kama ọ hụtara na chineke na nkụzi nke akụziri bụ ka chineke nara otuto bụ ka ngọzi wee dịrị chineke mgbe a kụziere ụmụaka ihe a chetakwa na nna ya nọzi ebe ahụ nne ya nọzi ụmụnne ya nọzi onwezi nọ ebe ahụ ha ewere gị azụ n'onye egburu egbu mana ebe nyanwa nọ ọ matara na nkụzi nke akụziri na be ha nke na-akụziri banyere onye chineke bụ onye ozi omume bụ na mmadụ ịbara onwe ya uru ihe ndị a niile bụ ihe dugidere enyi ọbụna dị mgbe ụmụnne bịakwutere ịzụrụ ọka ọ sịghị ka ha megwara ha ihe ha megburu ya mbụ n'ihi na o nwere obi umeala iji wee Chineke ihe na-akpatazi na ụfọdụ ụmụ anyị ụfọdụ ụmụaka kịta na-ezuzu ohi buru egbe na-eje ohi ma ọ bụ sogasịa ihe nkwọ n'ihe dị iche iche bụ ụdị ihe ha na-eme mgbe ha dị n'ụmụaka onweghị onye sị ha ya hụlọta azụ pụta n'ụzọ adịghị n'ebe ahụ ị na-aga agbagha nkịtị ụfọdụ ya ndị ọmụmụ ndị nne nna na he na nwa ya eruo n'ihe eji mmadụ eme na nwa ya amalitela na mmemme nke a na eme nke ọzọ ije ha adọ nwata ọma azụ ije ha kụziere ụzọ nke kraịst a sị na nwata ọbụla a hapụrụ ụga n'ụzọ nke aka ma usoro ụzọ nke aka eme ihe ọ na-ewetara ndị mụrụ ya ihere karịsịa nne nne na nna ndị nke na-ege olu nke a n'oge dị ugbu a matani na ọla ụnụ ọla nne na nna ịkụziri e ụmụaka ụzọ nke kraịst karịsịa ụzọ nke akwụkwọ nsọ ụzọ nke krọs ụzọ nke ube nke kavari ụzọ nke ndụ ebighị ebi ụzọ nke ukwuu chineke n'ihi na ha nwee kraịst ha enwee ndụ ha nwee kraịst ha mara ụzọ ha nwee kraịst ha ejide eziokwu n'ihi na kraịst kwusi na ya bụ ihe eziokwu na ndụ kụziere na ụmụaka ihe eziokwu na ndụ mgbe unu kụziri ha ihe ndị a ha agaghị agharịpụ unu ha agaghị ewetara unu ihe ihere ha agaghị ewetara unu nkọcha ụfọdụ ụmụaka agbaghara na-ebuzi afọ ime alatakwu nne ha ndị mbụ ndị jụta ka ha je ka ha je gụọ akwụkwọ atụrụzi ime nga jere gụọ akwụkwọ ụfọdụ ha bụzi ndị ji ogbe were gaa ohi ụfọdụ ha na-esozi nkwọ na kọt dị iche iche otu dịgasị iche iche ebe ha jiri ji agụ akwụkwọ ihe abụ maka gịnị ha chefuru ebe ha si wee jere eje ha aghọta ha mkpa ọ dị ịnagidesi ike o nwere otu akọ mgbe gara aga ofu onye ohi ka ejidere a sị na ekedore mgbe a chọrọ ịgbanwe ya ka ekpechara e kpechara ikpe n'ihi na ha ji egbe ya na ndị otu ya wee gaa nwunye o wee si na otu ihe ka ya na-arịọ tutu agbagbu ya asị gịnị dị ahụ sị na achọrọ ka a ya nne n'enweghị ha chọrọ ịgwa nne tutu agbagbu ya na anwụ e kpọta nne ọsị nne ya bịa na-ewekite ntị ya ka na-agbara ya izu mgbe nne nọketere nso ka ọ gbara ya izu o wee tado ya na ntị weta bipụ nne ya ntị eji ekekwana ihe eji mee nke ọbụladị nne na n'ọnwa e, na-eleghị e, e, anya ka inwe nwee mm, dị obi akwa ma onye na-achọ ịnwa anwụ ọ sị na mgbe na-ebidoro izu ohi aka ntụtụ na mbọsị mbụ na-aje were ihe mmadụ ya lagbute nne ya naghị abara ya mba na-ama n'ihe ọjọọ ka ọ bụ na-ewere esuete ọbụla ha ji ihe ọbụla ya were na-wee sigide n'obere ohi wee zugidezi wee bazie nke ibuzi egbe eji ohi na nne bụ onye na-akụzi ihe n'ụtụtụ mbụ n'aka iji e wee mee ihe ndị a lekene ụdị ụdị ụdị ụdị mkparị nke a lekene ụdị nkọcha nke a lekene ụdị ihe ihere nke o wetara nwaanyị a ọ gaghị adịrị anyị etu a n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị mana ọla dịrị anyị ịkwado ụmụ anyị maka taa nwata ịkwadoro ofụma taa echi o ji ewetara ya ngọzi echi o ji ewetara ya ibuli elu o ji eme ka ndọgbu gị n'ọlụ gị n'ebe ọ nọ ghara ịbụ ihe efu n'ihi na ụmụaka bụ ngọzi nke si n'aka chineke bịa akwụkwọ nsọ mere ka anyị mata na ndị nke zụlitere nke ha ofụma ga-abụ uru pụrụ iche uru ị ga-enweta n'ụmụ gị ga-adịgide ruo mgbe onye nwaanyị ga-abịa kpọrọ n'aha jizọs kraịst onye nwaanyị emem ị gaghị atacha ahụ bụrụ onye ga-ala na ihe mgbu ma ọ bụ n'ihe ịhụju anya chineke ga-emere gị ebere belata isi n'ebe ọbụla dị ugbu a nke kachasị nke bụ na ọ bụrụ na dabara jizọs kraịst dịka enwe gị nzọpụta gị kekwana ike ị ga-esi kụziri ụmụazị ya ihe ndị a ihe bụ ụzọ na jizọs kraịst dịka ka gị na nzọpụta gị ịkụziere ụmụ gị chineke wee nyere gị aka sị na mmụọ nsọ ya iwe bụrụ onye iri uru ndị a werata isi n'ebe ọbụla n'ogodo ugbu a ọ bụla emebeghị nke a nara ekpere si chineke ya gbaghara gị mmehie gị kụziere gị ụzọ ka isogide wee ruo ọgwụgwụ ka ọ kagbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ debanye afa gị n'akwụkwọ nke ndụ ị ga-abịakwa n'ihe na-agara nke ọma ka chineke gọzie okwu ndị a ka anyị bụrụ ndị nke ihe na-agara nke ọma ruo mgbe kraịst ga-abịa kpọrọ ndị ya n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ee mata na okwu a uru a na-abịara m site n'ụlọ ọrụ ndị Life world Radio Ministry unu nwe ajụjụ ma ọ bụ akụ mgba mụrụ ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke Chineke nke kachasị udo nye dịron n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị amen